ndewo nnọọ na nkụzi ụbọchị taa aha m bụ nwaada Blessing Ifunanya Chukwuma na nkụzi ụbọchị taa anyị ga-amụ maka okwu ntabi ire Hello and welcome to Igbo Tutorials. My name is Blessing Ifunanya Chikuma. In today's lesson, we're going to learn about tongue twisters. The aim of tongue twisters is to learn how to speak fast and correctly in a fun way. I hope you're ready. <laughs> like this video share this video comment in the comment section it's made for you and subscribe to this channel let's be first of all we are going to say it in normal way and explain then we do the tongue twister okay ukochukwu okechukwu kuru okuchuku n'ụlọchukwu dị Naro Chukwu. Okochukwu is a priest. Okechukwu, a priest named Okechukwu who uh, said a sermon or preached a, a sermon. Sermon is Okuchukwu Nolochukwu. Olochukwu is a church. Dinarochukwu. Arochukwu is a city in Abia State, Nigeria. Okay? Okay. Okochukwu, Okechukwu, Kulokuchukwu, Nolochukwu, Dinarochukwu. <laughs> I know. Okay, try. Ụkọchukwu Okechukwu kwuru okwu Chukwu n'ụlọ Chukwu dị n'arọ Chukwu. Okay? okay. Are you, were you able to repeat it? Okay. Ụkọchukwu Okechukwu kwuru okwu Chukwu n'ụlọ Chukwu dị n'arọ Chukwu. I want to hear it. Okay. All right. Let's move to the next one. Don't bite your tongue. Starting ọkpara nze na nze na-eze ihe nze zere na nza nze ọkpara nze na nze na-eze ihe nze zere na nza nze okay ọkpara is like um, the first son nze is one of the titles in Igbo culture like title is Nze. So he's a title holder and he took a title called Nze. Okay? Neze is avoiding Ihe Nzezere. What the titled man avoided, Nanzanze. Nza is this, okay? Horse or cow tail is or used by titled people or by dancers, okay? you see i can make mistakes too ọkpara nze na nze na-eze zere na can you try it? Uh huh. nze na nze na-eze ihe zere na okay next this one has a little bit of english so i think you'll enjoy it papa peter Patara pawpaw Panye Papa Paul. Papa is like father. Peter's father, Patara, uh, brought Popo, Panye, and gave to Papa Paul. Okay? Papa Peter, Patara, Papa Panye, Papa Paul. Pata, Pita, Pat. You see? So, try it. Anybody can make mistake. Don't be shy. Papa Peter, Patara, Papa Panye, Papa Paul pita Patapita patarapopo panye po. Okay? Next. <clears throat> okay. Okay. This is one of my favorites. Wanyi na aqua aqua. I na aqua aqua. Na okuko yiri aqua. n'elu akwa ịkwara akwa dị n'elu akwa nwaanyị na-akwa akwa ị na-akwa akwa na ọkụkọ yiri akwa n'elu akwa ịkwara akwa dị n'elu akwa <laughs> okay nwaanyị is a woman na-akwa akwa like a tailor as you can see the picture here A is nwaanyị na-akwa akwa ị na-akwa are you crying No kuko yiri akwa n'elu akwa ịkwala akwa are you crying that ọkụkọ is chicken okay yiri is to lay akwa is egg okay you can get this in the description box below there is going to be a link to a video that talks about udolu tones Tones in Igbo language. So from that video, you are going to understand these tones of heteronyms. Okay? This here is a picture of a cloth print with chicken and its egg. Okay? Ikwara akwa, jinelu akwa. Akwa is a bed. So, is asking, Hey Taylor, are you crying because the chicken laid egg on top of the cloth you sewed that was kept on top of the bed? Okay? One more time. Nwaanyị na-akwa akwa akwa na-akwa kwa na ọkụkọ yiri akwa n'elu akwa kwa akwa dị n'elu akwa. Repeat. Nwaanyị na-akwa akwa. Ị na-akwa akwa na ọkụkọ yiri akwa n'elu akwa ịkwara akwa akwa one more time nwaanyị na-akwa akwa na-akwa na akwa n'elu akwa ịkwara akwa dị akwa perfect all right i hope you had fun with this See, and with this comes the end of today's lesson on tongue twi twisters okay comment in the comment section below if you have heard of any other tongue twisters okay and once again practice okay say it say it say it don't be scared don't be shy don't be afraid don't be embarrassed Ibo amaka ibo dị alright please share this video favor this video like this video subscribe to this channel I am still blessing if nanya Adi Igbo Nwa Till next time, God bless you.